soshal midia influensa onye ọbụla maara ọfụma ọfụma ama aha ya dịka michael odeyemi abụrụgo onye nke nwụrụ maka ihi na ọ na-enwe ashima michael odeyemi folorunsho onye nke a maara ọfụma dịka yemi ma ọ yemi de plug abụrụgo onye nwụrụ anwụ kịta anụnwa ndị enyi ya nọzi wee na-ata ụta na enegharị onye enụnwa anya ọnwụ wee gbuo ya ya bụ michael odeyemi onye nke ama n'obi na port harcourt rivers state dịka ama ya ọfụma na ihe gbasara soshal midia niile abụrụgo onye nọzi ụnyaahụ bụ tuzdee nọvemba 29 2022 o wee na-esiri ya ike ikute ume ihe nụnwa ka ọ na-emezi ndị nọzi okirikiri ebe ahụ wee chọpụta na onye enụnwa bụkwa na onye nke na-enwe ashma ya bụ ihe wee jidezie ya oge o jidere ụnyaahụ siziere ya ike na ọ yiha ekutewuzi ume oge ahụ ka ndị okirikiri ahụ ji wee nye aka ewee buji ya na Port Harcourt University Teaching Hospital nke dị na Rivers State oge ndị okirikiri enunwa bujeziri ya ụlọọgwụ kama ndị ụlọọgwụ ya enere onye enunwa anya ka a mara ihe eme wee zọta ya ndụ ozugbo ozugbo dịka ọ na-esiri ya ike ikute ya bụ ume ha neghara ya anya hapụ ya na-eme ihe ndị ọzọ ha na-eme ụfọdụ ndị enyi Yemi bụzi ndị na-ekwu na enwere otu nọọsụ onye nke nọ n'ọrụ n'oge ahụ onye nke na-ajụ ka enyegodi ya ID kaadị nke Yemi ka o were malitezie inye ya bụ tritmenti ekwesịrị inye onye nụnwa ndị enyi ya ndị ọzọ nọkwazi wee na-asị na ndị ụlọ ọgwụ nụnwa ebe ebujere Yemi bụ ndị nke negharụ Yemi anya na ọ bụ ya merụ ha ji wee hapụ ya owee wee nwụọ ndị ọzọ nọkwa n'akụkụ nke ọzọ wee na-asị na ihe kpatara Yemi ji wee nwụ bụ na enwere otu nọọsụ onye nke kwuru na ha enweghị oxygen na ya bụ University Teaching Hospital nke ndị Port Harcourt Rivers State nọ ya merụ na Yemi enweghọ ike ikute ume maka na ya bụ oxygen adịghọ nso ka ọ dịzị ndị enyi yemi bụzi ndị nke iwe gbaru n'obi oge ha nọziri na ka a nọzi wee na-agbagharị ihe niile nụnwa yemi wee kubizie wee bụrụ onye nwụrụ anwụ oge yemi nwụziri ka ndị enyi ya gbabiziri n'iwe iwe wee koo ha afọ ha niile wee tojuru wee jee n'ọnụ ama ebe esi aba ya bụ ụlọ nke Port University Teaching Hospital Rivers State wee mechie ụzọ niile nọchie ụzọ na enweghị onye ga-abata abata enweghị onye ga-apụ apụ oge ahụ ka ndị ụlọọgwụ ji wee marụ na ihe enunwa ha merụ bụ nke dị njọ ka ọ dịzi ndị ụmụ ikorobịa anụnwa iwe na-ewe bụ ndị enyi Michael Yemi bụzi ndị nke nọ wee na-asị ndị ụlọọgwụ na tupu ha esi n'ọnụ ama ụlọọgwụ ahụ wee pụọ na ha bụ ụlọọgwụ ga-akọwara ha n'ihe mere ha ji wee negharụ yemi anya yemi wee bụrụ onye nwụrụ anwụ anyị ma na ọtụtụ ụlọọgwụ abụrụgo ndị nke asị na ha na-enegharụ ọtụtụ ndị mmadụ anya ma ebute ha n'ụlọọgwụ ọ dịkwa ka ya bụ Port Harcourt University chin Hospital nke dị na Rivers steeti so n'otu n'ime ha anyị ma n'oge gara aga na St. Martin's Hospital dịkwa na ya bụ Rivers steeti bụkwa nke a kpọrọ afa na ha neghara otu nwata nwaanyị dị ime anya ya na nwa o bu n'afọ wee bụrụ ndị nwụrụ anwụ